ekwele mgbe chi eh, koro kụọ igbo agbakọ abụghị ga-amara ihe ihe rụ na ihe dịrọ njọ ihe ndị ihe na-emeji emeji na ihe na-emebi emebi ka a mara otu e ga-esi ee eh, ekwu eh, nwaanyị ukwua ndị be anyị nọn ndị mụ na ha nọkwa mụọ onwe m bụ maazị ejike ọba ndị mụ na ha nọkwa n'ebe a bụ maazị oke ụkọchukwu hmm. onwe m bụ ụkọchukwu Austin Chiagọrọm Okigbo ndewonu dịka ụka gara aga anyị bido kpawa nkata nkata anyị nọ na-akpa e, a na-atụle ụdị ndị na-abatazi ala Igbo si n'ugwu wee na-abata nke ụbọchị kwa ụbọchị kwa ụbọchị ilele eburu gwongworo bufee ma ewere erimeri kwachie n'azụ ikwughezie akpa ga-ịhụ mmadụ juru ebe ahụ e na-ekwu n'otu ọzọ abịa ekwu abụọ atọ abịa n'izu gara aga anyị jụ ole ndị Igbo ndị a olee ebe ha si olee ebe ha na-aga elee mbumnobi ha ha ji abata obodo kemgbe anyị kpakwara na nkata ahụ n'izu ahụ n'izu gara aga rukwe taa ya na-abịa na-abịachi ike ya ka anyị ji si ka a kpakwa nkata ọzọ maka ọ dị mma ịrụkwu ịrụtụkwu ya ọnụ ka anyị mara enwere ihe anyị kwesịrị ị na-eme ugbu a gbasara ihe a niile ma ee ụkọchukwu ọkaigbo ka m hapụ gị ka ị bidogodu ka anyị sowezie gị ndewo maazị ọbasi ihe ị kwuru bụ ihe na-eme eme dịka ịkpụrụ ịkpụrụ ya ka gasị na ịkụrụ ya wụkwa mkpemkpe asị ka a na-ama ka ndị be anyị na eke ntị maka na asị ihe nwata nọ nọ na-ebe akwa na-arụ aka nne ya nụrụ ya nna ya ka ọzọ bụrụ na si na ihe ọkụkọ si na ya ji ebe akwa abụrụ ụka ihe ji ya ha ya kama ka ọ bụ ka ọha nụrụ olu ya anya ihe ihe ihe a ji awa m isi bụ na ka ihe a na-eme ewerela ujichi na ihe gbasara coronavirus a dịka ihe eji ekpuchi ihe a na-afọbata ndị mmadụ anyị ka anyị bụrụkwa n'uche o na na nke mbụ na-anọkọtara oge ndị uh, gọvanọ steeti uh, dị iche iche zukọrọ nwee nzukọ kpebie na a ga-enwe mgbachi ka ndị mmadụ ghara ịdị na-agagharị site na otu steeti banye steeti ọzọ ka ọ bụrụ ka a mara ma ọwụ otu a ga-esi belata belatatụ ihe gbasara korona otu o siri bịa gosiwa na o bidola awụma ọghara aka asị na federal gọọmenti gọọmenti etiti mhm. abịa tinye iwu na onwezi onye ga-aga enwe ngagharị chita na otu steeti banye steeti nke ọzọ ihe ruru izu ụka abụọ ma nọrọzie n'elu ya mapụ otu onye n'iwu wepụ ya n'iwu a sị naanị ụgbọala na-ebu ụgbọala dangote nwere ikikere ka e nyere ikikere ka o nwee ike na-awagharị bido n'otu akụkụ otu akụkụ obodo naijiria ruo n'akụkụ nke ọzọ m na-ajụ sị mgbe e nyere ya ikikere ọ na-awagharị ime gịnị ọ na-ebute simenti ọ na gịnị ka ebe na onweghị ndị na-arụ ọrụ ka a ka nọ n'elu ya ihe ọzọ anyị hụziri bụ na ọ bụkwa moto ụgbọala dangote ọtụtụ mgbe ka eji afọ ndị mmadụ ụmụ okorobịa ndị a na-akpọ amajiri na-ebu ha na-ebubata na ọwụwa anyanwụ a na-ekwu ihe ndị a ndị be anyị agbachi nkịtị ndị eze agbachi nkịtị achọghị dị m itinye ọnụ na nke ndị gọvanọ ndị tan union agbachi nkịtị ndị isi ụkọchukwu ndị bishọp agbachi nkịtị ndị bekee anyị o mgbe anyị ga-etete n'ụra ọ bụ na ihe a na-emenu mmiri a na-erunu ọwụ anyị ga-eche mgbe ụzọ were mawa anyị tupu anyị amara ihe anyị ga ọ bụ ihe ajụjụ mbụ m chọrọ ka m nwelite mana anyị na-agakwa n'ubi ka ọka n'aka maazị oke ị chọrọ ịtụnye ọnụ n'okwu a ụkọchukwu si wee kwuo ebe ọ bụ na-anọ na ebe emechiri obodo maka coronavirus maka covid-19 maa iwu na mmadụ ekwesịrị ịgafe obodo ndị gọvanọ mechichaa steeti ha na mmadụ ama agafe baụndịrị steeti ọ gbalụ mgharị na ndị a ọ na ụgbọala dangote maọbụ nke buhari ka eji buru ha ọkwa ofu ebe ndị polisi nọchi ka ha ga-esi ga ebe ndị ọzọ si aga kedu ihe kpatara na ha nwere ike ịga ebe ndị mmadụ enwere ike gaa gafee ndị polisi na mmadụ niile ahụ wee ruo e, saụt ebe a na-ejide ha na ọdịda anyanwụ ife o ji ewute m bụ na anyị ma dịka ndị Igbo na awa anaghị agba ọsọ ezifie na nkịtị o nwere ife na-achụ ya ndị na-asị ndị na-ekwu na ife ojiwe wee dịka ndị Igbo ada anabata ha ọ na bụ ụnụ chụọ ha na bụ ụnụ o nwere ihe kpata ụnụ ji wee chụọ ha ndị ndị ọwụwa anyanwụ anabata ha ụnụ ga-agwa anyị ife na-achụ ha ka anyị wee manụ ka a ga-esi wee kwụọ onye ya onye ukwu wa maka ọ bụrụ na ọnwụ nwere ihe na-achụ ha nọọ ọkụkọ nyụọ na arụrụ a na-achụbụ ya ọsọ ọyọ ha na-agbafela ọbụkwa na ha nwa na-aba mba na ọbụkwa na arapụrụ ha ka ha nọdụ na saut est ife agwala anyị bụ na naanị ebuna ha ebe ha si o wela anyị anya doo anyị anya na o nwere onye n'ime ha bụ onye Igbo o nwere onye n'ime ha si ụzọ ọwụwa anyanwụ ka ezi ife o ji wee bụrụ anyanwụ ka a na-ebuna ha ọ bụ na ọ dị mma ka ha buna ha ọwụwa anyanwụ ọ dịkwa mma ka ha nọdụ n'ugwu Awụsa ebe ha nọ maka na o nwero ihe naijiria bụ naijiria ma na ugwu awụsa ụlọ ọdịda anyanwụ ọbụọkwa na ọwụwa anyanwụ ọbụọkwa na ndị ndị igbo anyị ma ka esi ene ọbịa mana ọbịa ọba onye abịawunye ya ọ ga-abụ ọnawa ka mkpụmkpụ ghara ịbụ ya manọọ nke ahụ ka mma gwa ndị a na-abịakwute maka na ọ bụ na ndị na-achụpụ ha na-esi ọnwụ unu ga-amanụ ka a ga-anọgharị ọfụma maka na ọ bụrụ na anyị nọlụzie na-asị ọbịa bụ onye abịagbunye ya ọ bụkwa na ọbịagbuo abịagbuo a ga-eme e, e, si mee ka ha mara na akpụkpụ dịkwa maka na anụ gbaa ajọ ọsọ o nwere ihe kpatara na enwere egbe mana ada agba agba etu ka ọ dị n'ọnụ ịma ịgba otu ihe ebe m kwụkwa maka anyị ndị anyị bụ ndị nche enweghị mpaghara ala naijiria ị ga-aga ị gaghị ahụ onye Igbo anyị bịa enweghị mgbe onye Igbo ga-aga na mba ọzọ na-asị mba ị ga-asụrịrị m ọjị ihe a na-ayọ ọwụ gị nye ya ohere ka onye ka o soro biri biri ka ezigbo e, onye ya na agbata obi na ha ga-agba mbọ gbata akụnụba n'ike aka ha enweghị mgbe ha na-ayọ enyemaka ndị nwe obodo ma gọọmenti ha ga-agba mbọ n'ike aka ha ha nọrọkwanụ eme ha ebuli obodo ọ rubedile na ha ebuli ha obodo ilekwa anya n'ala eh, ala Igbo enweghị nnukwu Eh, eh, eh, enwe nnukwu taụn ị ga-abịa n'ala Igbo e na-enweghị ama Awụsa ọ nọ n'Enugwu ọ nọ n'Ogun ọ nọ n'Ụmụahịa ọ nọ n'Ọkigwe ọ nọ n'Ọnịcha ihe m ji na-ekwu ihe awụ na enwebe mgbe ndị Igbo na-achụ ọbịa onye ọbụla wu onye ọbịa na-abịa ala Igbo ịbịa emeghere gị ụzọ bata ndị a na-abatakwanụ ihe eji na-eti mkpughe awụhụ na mmadụ na-abata ala Igbo nọọ otu esi abata ọ bụrụ na mmadụ bara E, ụgbọala a na-akpọ bọs gbara tiketi eburu ya nnọọ n'ihu ehihie onye ọbụla ahụ ya nọ na-abịa ya eruo mgbe bọọsụ na-akwụsị ya akwụsị rịdata gaa ebe ọ chọrọ ịga ọrụ nọ nwanne ka ọ na-aga ọ bụrụ enyi ya nwoke echere m anya gaa ha na-akpa nkata ugbu ajụjụ mbụ a ga-ajụ elee ihe mere ha ga-eji na-ezo ezo abata elee ihe mere ha ji ezo ezo abata oleekwanụ mgbe ụgbọ ụgbọala Dangote rụzie ụgbọala na-ebu ndị almaji nkata ahụ ka na-abịa abịa maka eburugodo ụzọ jụọ ole ndị ndị a wụ maka na ọ na ha na-abịa n'anya ọma ha agaghị na-ezo ezo amịbata obodo obodo akwa anyị niile enwe enwebeghị na e, e, e, mmadụ shi Enugu Ọnịcha gawa Lagos were itiri abalị gawa na-amịgharị na swamp til gị bata Lagos egute ihe gị na ha n'isi gị ka ọ nọ nke ahụ wụrụ ihe mbụ nke abụọ m na-ajụ ndị a niile na-abata ile anya emeghe e, e, e, trela dangote ebupụ akpa bupu akpa sị ngwa pụtanụ pụtanụ pụtanụ igwe mmadụ a na-amapụta enweela onye jụkwaranụ ha mee ka anyị ghọta ebe ndị a na-ele ebe ha na-abịa ee ị gbara n'ụgbaka enwere ebe isi bịa enwere ebe ị na-aga maka onye ọbụla biliri nga obi gawa mba ọ naghị asị ọ garuo ebe ahụ ka ọ hụ ka o mere ị e ga-enwerịrị otu onye ị ga-asị brọda ndị ahụ ka m bere n'akụkụ ka m chọzie ma e, e, chọrọ ụzọ nke m mmadụ anaghị anọkọta tikapụ ọwa ka ha na-ayọ ọ bụrụ na ayọyọ ka ha na-ayọ elee ihe ha ji ezoro ezo abata ya batazie na nke ị na-ekwu ụkọchukwu onye bu moto bu ha n'ihi elee ebumnobi mgbe ị nwere moto iburu rice buo rice tụọ rice tụọ rice tụọ elu elu gị buru na-aga enweghị na-enye ọ bụrụ simenti enweghị na-enye gị nsogbu tomato enweghị na-enye gị ele ihe ị ga-eji buru mmadụ gị zoo ya ezo so onye nwe ụgbọ ahụ ọ dị mkpa ka a jụọ ya ndị anyị na-ezubata ele ebumnobi maka ihe a ịma e, ihe e, e, ihe eji ekiti abalị eme ọ naghị eji eji so uche m n'ihe a ọ bụrụ na m tụnye tụkwuo ya ọnụ otu ihe m ghọtara kemgbe abalị ole ma ole gara aga mgbe m bịara na-enyocha uh, ihe onyonyo ndị a na-ewepụta na Fesbuk na yutub <laughs> banyere ndị a ma ndị ejidere na ma ndị ejidere na Abuja ma mm. ndị ejidere na ma ndị ejidere n'ụzọ ọkaigwe na Abakaliki a na-ajụ ka a na-ajụ ha ajụjụ ihe otu ihe m gwọtara o otu n'ime ha na-asụ mm-hmm. ọtụtụ n'ime ha anaghị asụ oyibo ndị ka ọ ga-abụkarịrị otu onye bụ onye na-ekwu okwu ndị nke ọzọ medowonụdu maka na-ele anya ka ha na-aghọtaghị ihe na-aganụ ya bụ iji gosi gị ile anya kemgbe e kwuru okwu ndị fula a na-akpọ ndị fula ndị arụna ndị ụfọdụ kpọrọ ndị fulani herdsmen hmm. ndị na-akpọ ndị arụna godogodo ọtụtụ ndị na-achị achị n'obodo ugwu ndị dịka El-Rufai nke Kaduna steeti hmm. ma ọbụla otu nwoke mụ na ya zukọrọ na Futa nakwana na Konak. gwara m na ọ ya nwa bụ Director of Nomadic Education na Taraba steeti na-asị m na ihe a na ndị a abụghị ndị Naijiria na ha si esi, gị ruo na Southern Kaduna Bishop uh, Matthew Kuka na ndị ọzọ na-asị na ndị a na-eme ndị na-eme ihe a na ha abụghị ndị Naijiria na ha si esi mm-hmm. kama ige ọnụ n'olu okwu ha anaghị asụ oyibo ha sụọ asụọ oyibo ha anaghị ada ka ndị mara ndị toro na naijiria ya bụ na o doro anyị anya na ndị na-eme ihe a esighị naijiria ma ọbụladị dị ndị eji moto dangote na-ebu na-ebute na ọwụwa anyanwụ ha abụghị ndị naijiria isiokwu abụrụzie ọ bụrụ na ha abụghị ndị naijiria ha bụ ndị ole ajụjụ a m na-ajụ na aka m isi ịghọta na na ọ dị m ka ihe ya bụkwa ndị godogodo ahụ ọ bụrụ na ị mara na ụlọ na-akpọ ndị godogodo aghọtara m ihe ị na-ekwu ya kwa ndị godogodo ndị ahụ sikwa na futajelon na futatoro akpọtara n'oge ọgụ biafra iwu ahụ efe ndị agha naijiria ha bịa mee mpụ a na onye kọwachara ihe banyere maka na ihe a na-egosi anyị na telivishọn mgbe ndị na-achị gọvanọ ọzọ na-achị steeti ndị ugwu si na a na-ele ụmụ almajiri zila ha onye ọbụla na steeti ya ile ndị a na-egosiri anyị na telivishọn bụ ụmụ almajiri ha wururu ụmụazị ndị n'afọ na otu afọ iri na abụọ ọkarịcha afọ iri na atọ na ruo iri na ise mana ndị nke a na-ejide n'ụgbọala dangote ọtụtụ n'ime ha wụcha ndị rurula iri afọ abụọ na ụma kpacha ahụ nwere ike ịlụ ọgụ ndị a bụ ndị amajiri ndị a bụ ndị godogodo ele abịa abịakwa n'ihe nkata ebili ele ebumnobi ndị na-akpọbata ha ihe tụkwara n'anya ọwụkwa naanị n'ala Igbo makwa eh, na ala agbata obi anyị ebe mbụ ejidesuru e ha aha chụpụ ha hmm. bụ na Lagos ikwu ole otu ọnụ ụka m na-eche chụpụ ha ole mgbe a ga-elebara ihe anyị ọ bụrụ na ndị a ndị ga-ebubata ọgba aghara n'ala Igbo ka ebido ee eh, n'ụtụtụ chụwa ewu ojii ọwụhụ mgbe o suru mgbe ahụ nsogbu adịla ajụjụ m chọrọ ịjụ ugbu a elee ndị na-eti mkpu n'ụlọ maka ihe anyị na-ahụ bụ onye pụta eji anyị vidiyo o lekwe ndị egutere lekwe ndị egutere enwebekwa vidiyo m hụrụ ebe a kpụrụ ha kpụrụ ha kpụrụ ha kpụrụ ha kpụfee ee eh, eh, benue tia unu mara ebe unu si laghachi n'azụ ahụbekwa m otu ebe apụtara si ị hụla moto a paakị rụwo nke ọ na-aga maka ihe unu na-eme ejighị eji ọ ndị uwe ojii n'ala Igbo ọ echi mbụ ka m na-ele anya enwere onye pụtara na e, e, e, WhatsApp na-ebe si na gọvanọ Enugu steeti machiri mara iwu si ahụzikwele keke na pep n'Enugu site n'oge dị ụta wee ruo n'oge dị ụta. na-ekwu ọma ha iwu ahụ enweghị ndị ndị niile na-anya keke na pepe enweghị onye nụrụ maka mbụ mm. ụzọ ha na-anụ maka iburu nke gị pụta ndị uwe ojii e, e, e, amachiri tụkpuo abịazie gị na ego agawazi ndị uwe ojii ahụ na-aga ewude ndị keke na pep atụ ihe ha ji eri nri ahụzie ebe na-ezubata mmadụ ezubata moto ole ka esi izirile ajụjụ m na-ajụ onwere onye gụrụ egwu si na enwe obodo ndị na-achị achị kịta na-achị igosi anyị na ọ bụrụ na akpọ afọ asị nọ ebe ọ bụ naijiria na onwere nwere ndị nwe ya iche mana o kwesịrị ka ndị igbo gosikwa na ebe onye bikọ na-awachi hmm. maka na ọ bụrụ na anyị gba nkịtị onye ọ bụ ya mkpọkọrọ ejiri ya kpụrụ afịa ndị ya ebu na-agbadata kedu ebe ndị isi anyị nọ si rapụ ife awụrụ ọkụ a ga-agba ngadanya ọwụrụ ọkụ a ga-arapụ gọvanọ anyị afụnanụ ka isi na anya dị anyị na ndị bụ gọvanọ hmm. arapụ sọ ha nwa ha were ego machie akpa ọkụ ọnwụwa na-egbu ndị agụụ na ọnwụ gbuo ndị nọ n'ụlọ ọkwanụ ndị nọ n'ụlọ kedu ebe ndị ndị isi obodo nọ kedu ebe ndị igwe ndị obi kedu ebe ndị ndị ichie ndị nze ndị ọzọ kedu ndị na-akụzi akwụkwọ kedu ndị ọkachamara kedu ndị ghọtara ife na-eme ebee ka ha nọ ebee ka ndị ụkọchukwu anyị nọ ebee ka ndị okwu na-etinye ọha na eze ọ gịnị ka ekwanụ ndị na-asị na ha na-azọpụta ndị Igbo ma ndị na-achọ ịzọ ndị Igbo ndị ndị IPOB na-anọzikwa ya ife a wee na-eme etu a Oo, kedu ka anyị ga-esi nọdụ mmadụ mmadụ na-esi ọ bụrụ na anyị rapụrụ ndị gọọmenti na ụdị ka arapụ ndị polisi ka ha lụọ ọrụ ha ụnụ amalụgonu ka ha si alụ ọrụ ha onye wepụta aka amachie ya ala ụnụ sịkwa nke ụnụ rapụ ndị gọvanọ ụnụ amagonu ka ha si aza afa ha mmadụ one n'ime ha nọchitegoro anya ụlọ ọfụma mana onye sịkwa na ọ wụrụ ya ọ bụrụ gị mee gịnị ịmalụ ihe ahụ ị kwesịrị ime mgbe ọ ga-esi bido kịta iji okwu iji okwu n'ọnụ n'ihi na eh, mmadụ anaghị akpọ mmadụ bịa lụchitere ya ọgụ ihe a wụkwanụ hụ ọgụ a na-aga na mba alụ maka ọ batala anyị n'ime ọ batala anyị n'ime e nwere otu ihe ikwuru tọrọ m ụtọ n'ihi na ịbịa n'obodo ịbịa n'obodo gụpụ ndị politishan na iri ego na izu oshi mana e nwekwere ee eh, otu esi echekwa obodo ndị a niile na-aga azọrọ eze na-azọrọ eze na-aza eze nke oruolenu o ruole gị n'aka ọtụtụ obodo nwere e, prezident jeneral ugbu a ka ụnụ ga-apụta mgbe oshi juru ebe niile ee e, ọtụtụ mba ọtụtụ obodo na-enwe ndị nche ndị nche mhm. ahụ ee ọkwa ndị obodo bịa tụọ ego amara ka esi eme nche ọ ugbu a ka ụnụ ga-apụta zọpụta ụkwụ anyị anaghị asị gbuo mmadụ anyị anaghị asị merụọ mmadụ ahụ kama a ga-ajụ asị sị, ndị a niile na-abata jụdala ele ebe igbo onye ebe iwuru onye naijiria ị ga na-asụ e, enweghị onye naijiria bi na naijiria gasị na kom na bekee ekweghị eso mhm. ọ wụrụkwanụ ụnụ jụta asị ele ebe ele obodo ele obodo gị enweghị ebe ndị igbo na-ebi ajụnala n'obodo abịa onye dị ụta na onye dị ụta oshi ebe a ụnụ echele ee eh, ka eh, eh, mmadụ bịa lụọ ọrụ n'ọgụ maka enweghị na ihe na-atụ ụjọ ọwụ ọnọkata ihe azụ dịka ndị mmadụ si ekwu na o nwere ike isu anọkatazie ọgba aghara adị agbagbuwe ndị mmadụ n'ime ụlọ ha ele ebe ị ga-agbaga ele ebe mmadụ ga-agbala ọrụ mkpa ka elebara ihe a anya lebara ya anya ụkọchukwu adịka e nwere ihe ị chọrọ ikwu ee ihe m chọrọ ikwu bụ chọrọ ịtụnye ọnụ na ya bụ na dịka gị na maazị ụkọchukwu tụrụ aka asị ndị o ruola ndị na-azọ eze ndị na-azọ prezident jeneral ndị na-azọ kanselọ ndị na-azọ um, ọnọdụ ọchịchị dị iche iche ma igbo wu igbo ọwụ ndị a bụ ndị na-ahazi okwu ọwụ ndị a na-akpọ ọha mmadụ okwu ọha mmadụ aza anyị ahụla na ndị na-achị achị n'usoro ndọrọ ndọrọ ọchịchị ha na-achị n'akpa ha enweghị mmasị mana otu ihe m chọrọ ndị nke na-achị achị n'usoro ndọrọ ndọrọ ọchịchị dịka ndị gọvanọ naanị otu ihe m chọrọ ka m gwa ha tupu m mekwuwa ndị ọzọ ụmụ anụmanụ kpọrọ oku asị oke ọgba na ụmụ anụmanụ kpọrọ oku ya si na ya ji ibe ọgọ ya si mewenụ ọgbakọ ihe ọrụ ụnụ kpebiri o ruo mgbe ụmụ anụmanụ gbakọrọ n'ime ahịa asị na anị si na a ga-achụrụ ya aja a ga-eweta anụ eji achụrụ ya aja sị ka e were na ewu si gịnị ahụ ahụbụla na ya kpụ ụmụ ya ka na-echu ara asị nkịta nkịta si onye kpụọ ya ahụ ugbu a e were mma atagala tugbuo ya onye anụmanụ nke ọla akpọrọ aha ya sị na ọ bụghị ya nwa otu onye abịa che asị mgbe anyị were nụ n'oke ọkpa na oke ọkpa anọghị ịzara ọnụ ya o ruzie mgbe oke ọkpa lọtara gwa ya na ọgbakọ ahụ anyị nwere oge aha anyị ekpebiela n'ọgụ maka eji atụrụ ụmụ nwa oke ọkpa na-agbazi ọsọ maka na ihe na-eme ọtụtụ ndị na-achị obodo anyị ndị ọchịchị ndị soro na ọkaka ofe ndọrọ ndọrọ ọchịchị ọ na-adị ha ka na ihe ọbụla merenụ na ọgbasawa naanị ihe a na-eme na korona virus a kwesịrị ịdọ onye ọbụla aka na ntị ọtụtụ ndị ndọrọ ndọrọ ọchịchị politishans bukọrọ ego bukọrọ ego bukọrọ ego gị gawa amerịka gị gawa lọndọn nwere na ọ nwere na west london esteti ndị nọ n'ebe ahụ ndị nwe ya politishans na ha zụkọrọcha ha ya bụ m mm. n'uche ihe eji eme ihe ndị ahụ na ihe siwe ike na naijiria kpọkọrọ ezinụlọ gị gbapụ onye maara na otu ụbọchị ọ ga-awụ ntọntọ ihe a na-enwe onye na-ahụ ya anya kpọga coronavirus ga-ele onye ọla kpọchigide ma oke ma nwata ma nnukwu mmadụ ma ndị obere mmadụ kpọchie onye ọbụla na naijiria gị rịawa agbake arịawa akpọga ya ebe a kpọgara ogbenye ya nwụfuo ị na-asị na ihe agbasaghụ gị otu akụkọ m chọrọ inye ha wụ ha chetakwa n'ihe mere otu esiri nwee emirate of Ilorin ọkwa mgbe hmm. ndị Yoruba na-alụ ọgụ ha na-akpọ the Yoruba intertribal wars ndị ije Ijebu na Ọyọ ndị Ọyọ ije kpọọ ndị godogodo Fulani ya nyere ha ha na ha enwe mkpebi na ọ bụrụ na anyị nyere ụnụ aka alụcha ọgụ ahụ unu nwee mmeri unu ga-enye anyị ebe anyị ga-ere alụchakwana ọgụ ahụ ndị onye ha ebe ha ga ebe mana ruzie mgbe ha biri achọzie ka ha bụrụ ndị ga-achị obodo eze ndị ọhịa ọsị mba na ọwụ otu esi kwuo ya si onye si kwuo ha jide ya gbuo ya manye ndị ọhịa ka ha bụrụ ndị ga na-achị obodo otu a ka esi the emirate of Ilori onye ahụ ngwere abịara gị oriri so onye dịka Hope ụzọ dị mma ma ọ bụ nke na-achị Abia steeti ma nke na-achị Anambra steeti ma onye na-achị Enugu steeti ichekwa na ihe agbasaghị gị ike na-eme nke ọ na-eme ka o chekwa ndị ke ya na Rivers steeti ụnụ anọrọ n'otu akụkụ na-agba ya ọnụ echi o ruru <laughs> ọ ga-agbasa onye ihu gbasa onye azụ mana ndị ọzọ na-chọrọ ịtụnye ọnụ ndị n'uche m ndị nwere agba ha kwuo okwu anụ ụda okwu ha akụkọ ikiri ma oru ma igbo echewe ntị bishọp akwụkwa mgbe ụkọchukwu na katọlik ama m ihe Archbishop Obinna na-eme ana m ahụ ka ndị bishọp nọ n'Ọnịcha isi bishọp Valerian Okeke na ndị bishọp Chukwuma n'Enugwu n'Enugwu ọ bụrụ na ndị a ka ihe a na-eme ụnụ agbachi nkịtị onye ọbụla asọbaghị isi a na-egosi ụnụ ihe onyonyo ndị a na-agụ ya na news na-egosi ụnụ ya ya na-apụta na chanels televishọn. ọ bụrụ ọkpụkpa anyị ekwughị ihe na-apụta na WhatsApp o ihe a na-egosipụta ya na channels televishọn. onwebeghị ụka unu ji si ka anyị lebakwala ihe anya Archbishọp Obinna gị ọbishọp Ụkwụọma nke Ọlụ ọbishọp Amatọ Okigwe ọbishọp eh, Echema nke Aba ọbishọp Ugoji unu eleba okwu anya ndị bishọp nọ n'ala Igbo ma ndị nke nọ n'Owere province ma nke ndị nọ n'Ọnịcha province unu atụkọta isi ndị nke Anglican na atụkọta isi unu enwe ọgbakọ wepụta kwuo okwu dị akwụkwọ ihe ndị a na-akpọ n'asụsụ kọmuniti anyị asịghị ụnụ jee zọwara anyị ala anyị asịghị ụnụ jee kwuwa na ndị a ma abata ọbụghị ọrụ dịrị ụnụ mm-hmm. naanị ihe anyị chọrọ ka unu mee kwuo unu okwu n'ọnọdụ ọ ga-abụ ndị a na ebumnuche ha ma o nwee ihe ọzọ ha mara na ọ bụrụ na ndị a nọ n'isi nwere ike kwuo okwu ya ọ na ndị a mara na ihe ibu ha mara na ebu ha mara na ihe ihe anyị chọrọ ije anyị mana ụnụ gbachie nkịtị ọ bụrụ na ndị bishọps kwuo okwu ọbụladị ndị mmadụ nọ n'ime obodo ụzọ ha si emegharị ahụ ga-agbanwe mana anyị nwere ndị anyị nwere mana ndị town union mana ndị na-achị na-achịkọta ndị otu kristi n'ime nzukọ ndị awụ ndị nwere agba nwere ọnụ ha na-eru n'okwu ikonụ kwụ na-agbachi na nkịtị leba na ihe anya kwuo n'okwu ka ndị anyị na ha na-emekọ ihe mara na anyị makwa na ebumnuche ha ndị a abụghịkwanụ ndị anyị na-ekwu okwu ha ndị fulani anyị na-ekwu okwu ha abụghịkwanụ ha ndị ji ụjọ eme ihe ha na-asa anya mmiri History has shown that kedu otu anyị si nwee Usman Dan na so ọwụ mgbe Sundiata keta Keita ibuso Samaora eze ndị susu maka na Sundiata nwere ahụ mkparụ ndị Fulani nọ na Futajelon hụ na Sundiata Ata nwere ike inwe mmeri ha ga-asoro ndị susu Sunday mana oge Sundiata Ata nwere mmeri ndị Fulani ụjọ bịa ha ha echee na Sundiata ga-abịa gbu ha niile buru agha mmegwa ya bụ ụfọdụ n'ime ha gbalaga gbagawa futatoro tajelọm ndị ahụ gbagawara futatoro gbasu ndị ata ma ndị empaya bịara na-eme na-abawanye tụtụ n'ime ihe juru ụjọ bụrụ ngwongwo na gbatawa otu n'ime abụrụ gbatawara sokoto abụrụ ya webe e, abụrụ Usman Dan ndị akụkọ ha dị ogologo ha ji uche ha eme ihe ha na-asa anya ha mmiri ha na-enwe ndidi ha na-ele anya lefu anya n'ihe ga-abịa n'ọyịa ihe a bụ ihe a ga-akpọde akpọba n'imi tetenụ n'ụra igbo tetenụ n'ụra agha dị n'ọnụ ama ụlọ ịma na-ekwukwe ihe a na-echetara ndị igbo lekwe n'anya o mgbe 67 eh, 70 agụmasị 66 ebidoro eh, naijiria niile ajụ ndị igbo achụwa ụnụ chụwa ụnụ chụwa ụnụ chụla ụnụ ụlọ nna ala nna ụnụ ndị nke bi na mba ụkwụ kparughala gị n'ala Igbo ụmụnna pụtasị gị ịlaruole hmm? eziokwu na ihe mere n'agha mere n'agha ọ wụcha ihe niile bụ ihe a na-anụ na ntị kama otu ihe onye ọbụla ghọtara wụna Igbo gbakọtara chekwaa ala na-alụrụ agha emeri anyị n'agha ọwụhụ na-agbahụ ile ka obodo dị taa ihe agbanweele ihe agbanweele nke woosu ele ebe ị ga-agbala eledị otu ebe ahụ ị ga-asị chineke mere m ebere mgbagide gbaruo ebe a ndụ m adịla azọpụtala m maka eburula agha agbụbata n'ime ala ọya wụna ka ebido ugbu a marakwa ihe e ga-eme ka a na-akpọ aha a na-ele eh, okwu ha ma na-ajụnụ ọha na eze ndị Igbo ụna amụkọ anya maka ekwuwe ekwuwe ihe n'uche m ihe wu the existential threat to ọdịmma ndị Igbo kịta ọkwa ihe a na-eme ugbu a ụnụ agbara nkịtị dịka e, e, e, maazị ụkọchukwu kwuru ee Nnamdị Kanụ ị ndị ọ ga-awụ ịkpọ oku ha azaghị oku maka mbụrụ ụzọ kwukwe anyị anaghị asị gakwa gbuo mmadụ ọ wụghị ihe a na-ekwu ebe a nọọ jupụtadụlanụ ndị awụ elee ebumnobi ha ha ji bata ala ọ wụrụ na mmadụ nwere aka ọrụ ibe nwanne si lekwa ihe m na-arụ hapụna ya hapụna ya anyị anaghị achụ ndị ọbịa mana anaghị achụ ndị ọbịa awụkwa ha otu ihe na anaghị achụ ndị ochi ma ndị ama na ihe a na-ajụ ụnụ awụ ọbịa ka ụnụ awụ ndị ochi na ndị ama o nwere anya n'ife anyị na-ekwu na anyị na-ekwu ho ha ndị awụrụ ama jiri etu esi kọwara anyị ha wụrụ ụmụ ọ bụrụ na ife ọwụ na-aga ka ọbagwu na-akwa ka ọbagwu ọbagwu ka ọ bụ so na ajụọ m n'ihe ihe ahụ ndị agamebu adị mma na ajị ọchọ nga ọ na-eko ọ bụrụ na ọ bụrụ eziokwu ojiri abanye anụ nwaanyị ọ bụrụ abalị ka a ga-eji buru ha zoo ha n'ime n'ime <laughs> ọgba tumtum mgbe buru n'ala ma ọ zoo ha n'ime trọk buru na-agbada ọ bụrụkwazie mgbe a mechila ụzọ mmadụ aga na ka a ga-eji zolu ha ezolu wee bubata ya bụ ife ọ bụrụ ezigbo ife o gosiri ọ bụrụ ezigbo ife ka ha bi n'obi maka onye na-abịabeghị bụ ezigbo ife n'obi ama ezolo ezolu mịrị amịrị wee na-abata ọ na-abata ọ na-akụ aka na-ajụ na mmadụ ọnọkwa ebe a mana ka nya bụ isi osi ide na etu o si debe isi o were anyị anya na o nwere ezi ife so ife a apụta nke ka njọ ọbụla ọ bụrụ na ha sịrị na ha na-ebu na ndị ọwa ebe ha si o were anyị anya na o nwere onye si ụzọ ọwụwa anyanwụ mana ọ bụụ na ọ dị ha mma ịnọ ebe ọ bụla na Naịjirịa kedu ife na-alaghị ịnọ ebe ha nọ nke a bụ ajụjụ izizi anyị jụrụ tupu ya kwuekwazie maka ndị ga-ekwu okwu ma ndị ga-agba mbọ ma ịsa anya ma ime ife nyocha dị na ya iji wee chọpụta kedu ihe wee bụ n'obi kedu ihe na-abịa ime mana o were anyị anya na ọ bụrụ na agba nkịtị a sị ka e were ụjọ daala ya egbe n'elu nsogbu adị maka na ọ nke onye kpara na ọkọchị ka ọ ya anya n'udo ọkwa ọkọchị dị ihe a ọ bụrụ na anyị rapụ ya bụ ihe ọ na-abata mgbe mgbe mgbe udu mmiri bịara nsogbu ga-adị ma ndị anyị maka ndị na-achị achị na ndị bụ ndị isi kekwa maka ndị nọ n'obodo ka ife ha ga-eme ọ bụrụ na ị na-anụ ka a na-ekwu etu a bido gwaba ndị na-anọchite anya gị ma ọ na ụmụnna gị o ma ọ bụ na soshal klọb gị ma ọ bụ na ụlọ ụka gị ma ọ bụ na kọmiti gị ma ọ bụ na pati gị ma ọ bụ n'ahịa ụnụ na trade unions ụnụ mhm. bidonu kwụsịrị ihe ike mee ka ha malụ na ịzụ afịa na uh, adị afekte iji akwụkwọ ọ ga-emetụta ya ịchụ mmiri o nwere ebe ife ama emetụ na ọ bụrụ na arapụ ya bụ ife okesa ọ ga-ọ ọrịa ọ ga-akarị nje ọrịa covid ma arapụ ya bụ ife maka ha ji ọrịa covid wee melụ oge ibugharị ominu na mgbe nyanwụ ife ga-esu mkpakpa akpa eh, iji ụlọ ọgwụ adịrị ya enwere e otu ihe ikwu m nọ na-atụle n'obi m na-atụle n'obi na-asị mgbe ndị boko haram na-eme e, na-egbu ọchụ na borno steeti adamawa mhm. hmm, ndị mmadụ na-agba ọsọ akwa onye gbapụta achọrọ ya e, e, ihe a na-akpọ idp camp n'ime naijiria bịa hmm, kpọbata ha chọrọ ha ebe ha ga-anọ na-enye ha nri akpọkwa eh? ụmụ ụwa biko enwe onye nwere ike inyere ndị aka bịa nụnyere ha aka ọ bụrụ na alma jiri iwu nsogbu unu kedu ihe unu emeghere ha kam. ebe ha ga-anọ ha dị displaced enwere IDP camp ọ bụrụ na ha dị displaced enwere IDP camp anyị maka esi eme akpọba ha ebe ahụ ego niile Naijiria nwere n'ala ugwu awụsa ya na igwe werenụ n'ebe ahụ nyewe ha nri chọrọ ha aka ọrụ hmm. elee ihe unu ihe ka unu mkpa ikesa ha obodo niile nọ na South ajụjụ ndị ọzọ m chọrọ nwa onwe m chọrọ ka anyị kpọtụkwa aha ụmụada maka na ka a na-ekwukwa ihe a ilekwa anya n'ala Igbo anyị bido na mgbe ochie ma ọbụladị oge a lụrụ ọgụ ekwumeku ndị na-esokwa atụ ntọala ka ihe eje hazie obodo ihe dị mma na akwụkwọ ụmụ nwaanyị Igbo deekwara ije ebe Nsụka ugegbe ụkpabi ịbụ ndị wara nchif ga-abịa na ọgụ ekwumeku jee hụ eze nwaanyị Anioma Onichubo ga bịa n'oge 1929-1930 ka ọ dị taa ndị na-enyekwa aka nhazi ihe bụkwa ụmụ nwaanyị ala site na ihe a na-akpọ ọgọst mitin anyị amabeghị ma ọgọst mitin nke afọ a ga-eme ya eme ma agaghị eme ya dịka ihe korona si dịrị eleghị anya ma ọ bụrụ na ihe esughị bifọ tupu ya eruo mgbe a na-eme ọgọst mitin kena ọ bụrụ na eji obisiri ike na ụmụ nwaanyị anyị gbakọta n'ihe a na-adanụ ha ga-elebara anya elewe anya ha ga-etiwa mkpu kwuwa bewe ka ndị nwoke ndị ọ nọ n'aka nọ ndị eh, prezident jeneral tan unions ndị eze ndị ọdịnala ndị isi ụkọchukwu ndị bishọp onye ọla ezelite isi mara ihe ọ ga-eme ebilite n'ụra ebilite n'ụra maka na ọgụ a na-ekwu okwu ya bụrụkwa na ọgụ a ga-asị ọgwụkwana ihe a na-akpọ conventional war ma ọ bụla dị ọgụ naijiria biafra ka ya bụrụ conventional war ndị godogodo akpọbatara yiwe ha efe ndị agha Naijiria si ha bịa lụọ ọgụ anyị hụrụ ihe ha mere o nweghị ihe dị ka Geneva Convention elere ụmụ nwaanyị anyị metọọ ha ụmụ agbọghọbịa metọọ ha lee ụmụazị kpọrọ lee ụmụ nwaanyị na-echu ara ịkpọ iku nwa na-echu ya ara bepụ ha ara ihe ndị a mere eme ọ nọ akwụkwọ ka a na-ekwu ndị nwoke na ndị bishọp na ndị pastọ na ndị prezident jeneral ndị ụlọ gbachie nkịtị ọkụ ụmụ nwaanyị anyị na ụmụazị anyị ọ ha ka a ga-eji alụcha ọgụ gbuo ndị nwoke ụmụ okorobịa egbucha ndị ntorobịa elee ụmụ agbọghọbịa anyị na ụmụazị anyị kpọkọrọ gbaa ha ohu metọọ ha anyị ahụna the testron of of this n'Enugu na Abakaliki anyị ahụna ya na Benue anyị ahụna ya na Jos gịnị mere ihe a ji eme ọ dịzie ka ọ dịzị ka ọwụ ihe bịara ọhụrụ anyị anọdube banyere ya mbụ maka sị na agha yiri eyi mana ndị be anyị si na atụọla ọmalụ ọmalụ ọ bụkwa na ofeke ofenye isi n'ọfịa o were m anya na ndị be anyị abụrụ ofeke abụrụ ofeke maka na um, eziokwu na anyị afụghị ife mana onye agwatara na-atụ idide egwu ọ ife anyị fụrụ omere anyị ji ịfụkwa nke yirie makwa na ọdịghị mana um, ọzọ bụ na anyị ma anyị ma ahụta na ụza na-agwachakwa ndị kwuru okwu ana anyị mana ha nwabụ agwọ mụrụ ha aghaghị ito ogologo oge elugo anyị ga-eji sị na ife a adịgo na mbụ o mebugo mbụ ofu osisi adaalụ mmadụ n'anya ugboro na-abụ bikonu ma ndị na-achị achị ma ndị nọ n'ụlọ ma ndị na-elekọta ife anya ma ndị na-azụ afịa ebe ọ bụla ịbụ onye isi ịnọdụ na be gị ịbụ onye isi ọ bụrụ na ị bụrụ nna ịbụ nne na-elekọta ụmụazị na-elekọta obodo bikonu ka mmiri ghara ịbụ okwuchi ah, ndị be anyị oge erukwele ọ naghị ara ahụ ya arawa ahụ anyị oruole mgbe anyị ga-akachi okwu mgbe anyị na-ekwuzi okwu igbe egbu ụla ana m asị elee ojii anyị ga-eji e, otu ihe anyị ga-eji ndị nọ n'ụlọ ka ha buru n'obi enweghị ihe ọzọ ha ga-eme ha medala otu ha mụọ na-ebu ụzọ na-asị ọ bụrụ na unu so na ndị e na-eche nche unu nọ ebe a kwụsịrị ụgbọala ndị echi ebe ahụ na-apụta ụnụ ekwele ka ndị uwe ojii naghara si unu anyị nwere anyị nwere anyị nwere gbaanụ mbọ hụ na ebe ọbụla ndị achi ha ga-apụ n'ala Igbo ha ga-apụrịrị n'ala Igbo ha rụzikwe ebuchiri aha azụ ọ bụrụkwanụ na ụgbọala na-ebu ha abịa n'uche m ụgbọala ahụ unu ga-ejide onye nwee bịa kọwaa e, ihe o ji buru ndị mmadụ zoo na-ebubata n'ala Igbo ọ bụrụ ma ọ ga-ese ya sewekwa ugbu a maka oge awụghị oge a ga na-aga ụjọ ụjọ n'ihi na ndị abata n'igwe ha zuo ezuo gaghị ekwezi njikwata ọ uche m n'ihe a ndewonu mụ onwe m ana m asị ọha na eze tụnye n'ọnụ n'okwu a anyị asịghị ụnụ bawa mba ọgụ kama tụnye n'ọnụ n'okwu a ka ndị anyị na-akpọ aha mara na ya aghọtala ihe bụ ndị isi ụkọchukwu ndị bishọps tinye n'ọnụ n'okwu a maka na elee chọọchị niile tinye ya ọkụ chụkesia ndị igwe atụrụ ọnụ onwezikwa ihe unu ji ndị tawn union tinye n'ọnụ n'okwu a mba ọbụla ndị ụmụ nwaanyị tinye n'ọnụ n'okwu a ọ bụrụ na ndị ndị niile mkpọrọ aha na-ewepụta atụmatụ na-etinye ọnụ n'okwu a na-agụpụta ya na news mana redio mana telivishọn mana newspaper ndị a anyị na ha na-emekọ ihe ma o nwee ihe ọzọ ha mara na ndị ha na ha na-emekọ ihe amara na ebumnuche ha ha asọtụ ngọngọ ka anyị ghara ịnọ na mmadụ mmadụ na-eme mmụọ mmụọ ndewo mgbe na-asị na ekwughị ekwu mere ọnụ anyị nwee kwuo na nke anyị mana anụghị anụ mee ntị maka na agha akpa akpa were anụ na-ete ụka akpara akpa isi ka eji ekwe ya mana onye sikwazie na ọma ekwe onye ekwe ekwe na-ekwe n'ute ekwere ka ọ dị ka isi ndewo